AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị e bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ana m ekele Chineke onye mere ka anyị dị ndụ ma nwekwa mmasị nke ịbịa e na ntụgharị uche nke ụbọchị taa ya gaziere gị n'izu gara aga anyị lebara anya n'isiokwu nke bụ ndị pụrụ ịtụ ụka eme ka anyị mata na ọ dị ndị ọ dabere n'ubu ha ịtụ ụka ịhazi otu ezinụlọ ga-esi wee gaa nke ọma ịhazi ụlọ nsọ nke Chineke ịhazi obodo anyị ịhazi amaala ma na-eme ka anyị matasị na ndị a na ihe ọ bụla nke ha kwuru n'ihi ọnọdụ a nke doro ha pụrụ ịbịa na mmezu ajụjụ wee na-ajụ n'ụbọchị taa ọ bụrụ na ịbụ otu n'ime ndị ahụ ndị enyefere ịta ụka n'aka okwu dị aṅaa ka ị kwesịrị ikwu n'ụzọ dị aṅaa ka ị kwesịrị isi kwuo okwu ka anyị na-atụgharị isiokwu ahụ anyị chọpụtara na ọ dị ezinụlọ ndị nke lụrụ ọhụụ mgbe ọ bụla nwaanyị buputere nri nna nke ezinụlọ asị n'ezie otu a na-esi ewepụta ihe oriri a na-eme ka ike gwụ m n'ikwu okwu n'ụzọ dị otu a ọ dịghị mgbe nwoke a matara sị n'ezie na ọ na-ewebata n'ime ndụ ya nkọcha nke ihe ọ bụla nke o riri apụghị ịgbaza n'ahụ ya mgbe ihe oriri nke iriri na-agbazaghị n'ahụ gị esi otu ole eji ya arụ ọrụ n'ahụ gị nke a bụ nramahụ soro nwoke a ụbọchị niile nke ọ na-adị ndụ mgbe anyị bụ nke a n'obi nke a bụ ohere anyị nwere iji leba anya n'isiokwu nke izu a nke bụ nkọcha nke mmadụ kọchara onwe ya nkọcha nke mmadụ kọchara onwe ya ọ dị mkpa gị onye mụ na ya na-atụgharị uche na onye ọ bụla nke chọrọ ọdịmma ya n'ihi na nke a ga-eme ka anyị mata ma tụọkwa egwu mgbe ọ bụla anyị na-ahazi otu ihe ma ọ bụ nke ọzọ ma ọ bụ anyị na-achọ ime ka amata otu anyị si hụ otu ihe ma ọ bụ nke ọzọ n'etiti onye anyị na ya na-emekọ ihe n'etiti ndị anyị n'etiti ndị anyị na-elekọta akparamagwa m ụzọ m si na-ahụ ihe olee otu ọ na-esi enwe nhuku n'ebe onye a mụ na ya na-emekọ ihe dị ma ọ bụ na onye a nke e nyere m n'aka ịbụ isi nye olee otu akparamagwa m si na-ehuku ya olee otu okwukwu okwu m si na-ehuku ya olee otu ntụziaka m si na-ehuku ya olee otu ịbụ isi m si nwee nhuku n'ebe ndị a nọ n'ihi na ọ dị okwu ụfọdụ ị ga-ekwu anyị kwupụ okwu a cheta na ihe anyị ji na-atụgharị isiokwu a bụ na ikike dị n'okwu ọnụ nke mmadụ ngwa ngwa ikwupụrụ okwu a ọ pụọla ịga imezu ihe ahụ esikwuo ya ma bịara chọpụta sị na ngwa ngwa ọ pụrụ ka ọ na-enwe nhuku na onye ahụ ekwuru okwu ahụ ọ na-alọghachi nwee nhuku nye m onwe m kwuru okwu ahụ lee anya ihe ndị a dum anyị na-atụgharị uche n'ime ha dị mkpa nye mụ na gị ka anyị leba anya n'akwụkwọ Matiu isi iri na abụọ malite n'amaokwu nke iri atọ na isii rue n'amaokwu nke iri atọ na asaa akwụkwọ Matiu isi iri na abụọ malite n'amaokwu nke iri atọ na isii rue n'amaokwu nke iri atọ na asaa ọ sị ma asị m unu na okwu ọbụla mmadụ ga-ekwu nke na-abaghị n'ihe ha ga-aza ajụjụ banyere ya n'ụbọchị ikpe n'ihi na a ga-esite n'okwu ọnụ gị niile gụa gị n'onye ezi omume a ga-esitekwa n'okwu ọnụ gị niile kpegbuo gị nke bụ ọ bụrụ na m ekwuzighị aghọọla m onye ikpe mara nke a bụ okwu jizọs na-agwa igwe mmadụ mgbe ọ na-ezi ozi ya n'ụwa nke a gịnị ka jizọs na-ekwu iwepụta okwu a ọ na-eme ka anyị mata na ọ dị okwu ndị na-abaghị n'ihe nke a bụ okwu ndị ahụ anyị na-ana ahazi ahazi ma kwue anyị a na-eche ihe gbasara nhuku nke okwu a nye onye ahụ a na-ekwusara ya mgbe ụfọdụ mgbe mmadụ kwuru ụdị okwu ndị a ọ pụrụ ịhụ otu akparamagwa eleghị anya onye kwusara ya dị ya sị ọ dịghị ihe mkpọrọ ya mma na Chineke mata taa na ụdị okwu a nke ahụ ị na-ekwuchasị ọ dịghị ihe kpọrọ ya so na ụdị okwu ndị a na-abaghị n'ihe ọ bụ ya kpatara jizọs ji na-adọ anyị aka na ntị n'agbanyeghị na ọ dịghị ihe kpọrọ ya ọ pụrụ ime ka okwu a ghara ịlụzu ihe eji wee kwuo ya na ọ dịghị ihe kpọrọ okwu a kwuo ya apụtaghị na ọ gaghị ịlụzu ihe iji wee kwuo ya ka ọ bụ na ọ pụrụ ịnapụta gị ya ghara ịbụ onye a ga-agụ na onye ikpe mara ile anya n'akwụkwọ ilu isi isii amaokwu nke abụọ ilu isi isii amaokwu nke abụọ solomon onye amamihe na-ekwu okwu ebe ahụ ya sị ejiwo okwu niile nke ọnụ gị ma gị n'ọnya ejiwo okwu niile nke ọnụ gị nwude gị gị onye mụ na ya na-atụgharị uche otu ihe ntụgharị uche nke ụbọchị taa na-aghaghị ime ka mụ na gị mata bụ na okwu ọbụla nke anyị na-ekwu na-aba n'ihe elekwala ụfọdụ n'ime anyị ọba ekwucha anyasị anyị na-ama njakịrị a na-eme ka amata n'ụbọchị taa sị na okwu ọnụ ọ bụla nke ị kwuru na-abaghị n'ihe ị ga-aza ajụjụ ya biko onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-ekwu okwu ndị a a na-arụtụ aka bụ okwu ndị na-abaghị n'ihe ghọta n'ụbọchị taa na ọ pụrụ igbu ele azụ mgbe o nwere nhụkụ na onye ahụ ikwuru ya ọ ga-enwe nhụkụ na ndụ gị nke pụrụ iso gị ọ bụrụ na ị gbaso ụzọ nke kwesịrị iso chụọ ya nramahụ dịrị gị onwe gị nke a bụ naanị otu ụzọ nke anyị na-ewepụta n'ụbọchị taa ma ọ dị ọtụtụ ụzọ nke okwu ndị mmadụ na-esi eme ka ha ma n'ọnya ọ dị mfe anyị daba na nramahụ ndị a ma ọ bụ ịma na ụdị ọnya nke a ọ daba otu a gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị ụkpụrụ nke dị n'akwụkwọ nsọ nke ahụ bụ naanị ụkpụrụ nke ị ga-esi wee nwee ngọpụ bụrụ onye a napụtara n'ime nkọcha nke na-anyakwasị onwe gị n'ihi na ma okwu ndị ahụ ịkpọrọ ihe ma okwu ndị ị na-akpọghị ihe Chineke na-edekọ ha niile ya mere site n'ụbọchị taa gaa n'iru tutu ga-ekwue ihe ụfọdụ hazie ya ahazie mgbe ị na-eme nke ọ ga-agaziri gị okenye eze nlewemchi anyị na-ekele chineke n'ime ndụ gị na ndụmọdụ nke ị nyere anyị n'ihe gbasara ezinụlọ n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka udo na amara chineke na nduzi chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot ezi nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọọ ma anyị ga-ewetara anyị abụọ ma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke nọ na njikere ka anyị tinye ya ekpere. jizọs adịkọ ụtọ na ntị onye kwere nke a bụ otu abụ nke ndị na-ele anya ọbịbịa abụọ kraịst anyị na-aga ịhụ na nkenke aha dị ebube nke chineke anyị aha dị ebube nke chineke anyị ebube onye aha ya na-emere onwe ya aha chineke onye aha ya na-agwọ ndị ọrịa chineke onye aha ya na-akasi obi chineke onye aha ya na-agbanwe ọnọdụ chineke nke jupụtara n'ịhụnanya na obi ebere oge awa anyị erula bịa tọghepụ ire mkpu hee nye ndị gị ndị na-anụ olu m nye ha nghọta pụrụ iche ụzọ eji aha gị enwe mmeri kwuo n'ime m ka ntị ọbụla nke na-anụ olu m n'oge awa mana si ee n'oge n'oge awa ọbụla na aha gị na-egboro anyị mkpa niile mere m otu a n'ihi na arịọrọ m n'aha nwa gị bụ jizọs kraịst amen ndị enyi m ndị chineke hụrụ n'anya ka anyị tụgharịa uche n'isiokwu nke amsị si aha dị ebube nke chineke anyị aha dị ebube nke chineke anyị aha bụ ejirimara dị oke mkpa onye ọbụla chineke kere n'ụwa nwere aha ihe niile kere eke nwere aha ịkpọ m aha m aga m aza ịkpọ aha onye ọzọ agaghị m aza onye ọbụla akpọrọ akpọkwaga aha yiri aha nke gị ị ga-aza n'ihi na ọ bụ aha gị mana chi anyị anyị na-aga ịhụ ọtụtụ aha ya ugbu a aha ya dị ebube soro m gaa n'akwụkwọ ndị kọrịntị nke abụọ ana m aga isi iri na atọ amaokwu nke iri na otu ebe ahụ na-asị otu a nke fọdụrụ ụmụnna m na-aṅụrị na ọṅụ ka a na-eme ka unu zuo oke ka a na-akasi unu obi na-atụkwasị na uche unu niile n'otu ihe na-adịnụ n'udo chineke nke ịhụnanya na udo ga-anọnyekwara unu ka anyị jide n'otu ihe na ngwụsị nke ihe ọgụgụ a dịka m kwuru na aha bụ ejirimara dị oke mkpa ekele dịrị chineke onye ji aka eme ka anyị mara aha ya niile anyị bụ ndị Roma kpọrọ n'ihi na anyị nwere chineke nwere ọtụtụ aha ọtụtụ aha nke e nyere chineke anyị bụ n'ihi ọnọdụ anyị niile ọ dịghị aha chineke bụ echichi echiri echi aha aha chineke ọbụla aha ọbụla ị kpọrọ ya ọ na-abịa mere onwe ya aha n'ọnọdụ ahụ aha niile a kpọrọ ya bụ n'ihi ọlụ ọma ya niile chineke nke amara ọ bụrụ na ị m gaa n'akwụkwọ pita nke mbụ isi ise okwu nke iri oge ị nọ n'ahụhụ ahụhụ jupụta n'ezinụlọ oge anyị na ugbu a bụ oge ahụhụ ụkọ na anya mmiri n'ebe niile ndị na-eriju afọ ndị agụrụ na agụgbu karịrị ndị na-eriju afọ hel oge ahụhụ oge nrịanrịa n'ebe niile oge ahụhụ oge ụmụ chineke na-amakwaghị ihe ọzọ ha ga-eme chineke sị na ya bụ chineke nke amara ka anyị gaa n'akwụkwọ pita nke mbụ ma gụọ ya na isi isamokwu nke iri ọsị ma chineke nke amara niile onye kpọbatara unu n'ebube ebighị ebi ya n'ime kraịst mgbe unu hụworo ahụhụ nwa oge ya onwe ya ga-eme ka unu zuo oke meekwa ka unu dị ike tọọkwa unu ntọala amen ọ sị na chineke nke amara niile mgbe anyị hụwara ahụhụ n'ụzọ niile onye amamihe ọ ma na ahụhụ dị nye ndị ya ọ sị na mgbe anyị nọ ahụhụ n'ụzọ niile ọtụtụ nọ ahụhụ abịa na ndị nna ọtụtụ ndị nna nọ n'ahụhụ ha amadịghị ihe a ga-eji e zuo ezinụlọ nri ọtụtụ ndị nna nọ n'ahụhụ rịarịa ọtụtụ ndị nne nọ n'ahụhụ anyị enweghị amamihe nke nchịkọta ezinụlọ nke aka anyị ọtụtụ ụmụ nọ n'ahụhụ ahụhụ nke isi ike ndị nne na nna amakwaghị ihe a ga-eme chineke sị na ya bụ chineke nke amara mgbe ọbụla anyị hụworo ahụhụ n'ụzọ ọbụla na ya onwe ya ga-eme ka anyị zuo oke meekwa ka anyị dị ike ị hụrụ ihe na-adịghị ka amara na ndụ gị mgbe amara chineke na-anọghị n'ime ndụ gị obi agaghị adị gị mma ya mere ọ sị na ya onwe ya bụ chineke nke amara mgbe ọbụla ị nọ n'ahụhụ n'ụdị ọbụla ma ị kpọdata ya na ya bụ chineke nke amara mgbe ị kpọrọ chineke nke amara ọ ga-ewetara gị amara ya n'ozuzu oke kpọọ chineke nke amara ka amara ya bata n'ime ọnọdụ ọbụla ị nọ ka amara abata n'ime ahụhụ ọbụla ee ọ gbala gị ume akwụkwọ Pita nke mbụ isi isaa ọ sị na mgbe ị kpọrọ ya ka ya bata na ya ga-abịa tọọrọ gị ntọala ọhụrụ ezi ntọala nke ga-eme gị ka isi n'anya mmiri pụọ ezi ntọala nke ga-egbochiri gị ahụhụ nke abụọ a kpọrọ ya Chineke nke udo ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ ndị Rom isi iri na ise amaokwu iri atọ na atọ ọ sị ka Chineke nke udo nọnyere unu niile amen ebe a ana m etinye na ị gaghị enye ihe na-enweghị onye na-enweghị udo agaghị enyeli mmadụ udo ịbụ onye e tere mmanụ dị ka onye ozi nke chineke ị nweghị udo nke obi ọ bụ na ọgbakọ ndị na-achị achị agaghị enwe udo afọ ole ị nọrọ n'ọgbakọ ahụ bụ afọ ole ọgbaghara na nsogbu ga-anọ n'ọgbakọ ahụ n'ihi na ị nweghị udo nke ime onwe gị chineke anyị sị na ya bụ chineke ka udo ị bụ onye ozi ị bụ onye e tere mmanụ dịka onye ụkọchukwu ị bụ onye tere mmanụ dịka onye okenye ọnọdụ ọ bụla ị hụtara onwe gị gị mana n'ezie na udo adịghị n'ime gị a sịkwa m ọzọ na ị gaghị enye n'ihe ị na gị. chineke si na ya bụ chineke nke udo ọ bụrụ na anyị rịọ ya udo ọ ga-eme ka udo bata n'ezinụlọ anyị ọ ga-eme ka udo bata n'obi anyị ọ ga-eme ka udo bata n'ije ozi anyị ndị na-eje ozi chineke na-enweghị udo ha na-etinye ọgba aghara na nzukọ ebe niile ọgba aghara ebe niile ịpụ ụmụ chineke achilere chineke aka elu na onye ozi ọgba aghara apụọla chineke jiri aka zitere ha onye ozi udo rịọ chineke ka onye gị udo anaghị emeta ya anaghị emeta ya na abụ m ihe mbụ anaghị emeta ya na otite mmanụ anaghị emeta ya na anọọla m otu iri afọ n'ozi chineke ma inweghị udo nke obi inweghị udo nke obi ma inweghị udo ọ dịghị ihe ị pụrụ ime ya gaa n'iru chineke anyị bụ chineke nke udo ọ bụ chineke nke ịhụnanya dịka anyị gụworo n'akwụkwọ ndị kọrent nke abụọ isi iri atọ amaokwu nke iri na otu ebe ahụ m gụrụ oge m na-amalite ozi m ọ sị na ebu chineke nke ịhụnanya onye na-akasi anyị obi ọ sị ma anyị tụkwasị ya obi n'uche anyị niile anyị tụkwasị chineke obi a n'ọnọdụ niile anyị nọ n'ụwa na ịhụnanya ya ga-anọnyekwara anyị chineke nke ịhụnanya ị chọrọ ịhụnanya n'aka ezinụlọ gị ị dịghị ahụta ya kpọọ chineke nke ịhụnanya onye obi ndị eze niile dị n'ọba aka ya onye obi mmadụ niile dị n'ọba aka ya ọ na-eme ya otu o si dị ya mma ị chọrọ ịhụnanya n'ọnọdụ ọbụla iji chọọ ịhụnanya ọ bụrụ na ịhụ gị ịhụnanya ee nọrọkwa duu jụọ chineke si na achọrọ m ịhụnanya si chineke nke ịhụnanya zitere gị ịhụnanya ọ sị na ya onwe ya ga-eme ka ịhụnanya ya nọnyekwara unu mgbe ọbụla ị chọrọ chineke ka onye gị ịhụnanya ọ ga-enye gị ịhụnanya ezinụlọ anyị ịhụnanya na-adịghị ịhụnanya batabịa chiwa eze n'ihi na ị kpọọla chineke nke ịhụnanya nne na nwa nke na-enweghị ịhụnanya ịhụnanya batabịa chiwu eze ọ bụ na ebe ị na-arụ ọrụ nke ịhụnanya na-adịghị ya batabịa chiwu eze ebe ị na-azụ ahịa nke ịhụnanya na-adịghị mgbe ị kpọrọ chineke nke ịhụnanya mgbe ọ bụla akpọrọ ya ọ ma mgbe a na-akpọ ya ọ na-agbadata bịa mere onwe ya ọ sị na ya bụ chineke nke nkasi obi ọ bụrụ na ị akwụkwọ ndị kọrentị nke abụọ isi mgba amaokwu nke atọ ọnọdụ ọbụla ị nọ ịnweghị onye na-akasi gị obi ịnweghị ihe na-akasi gị obi ịnweghị ihe na-enye gị obi ụtọ kpọọrọ m chineke nke nkasi obi ọ bụrụ na ị jiri obi gị niile kpọọ chineke nke nkasi obi ọ ga-abịakwute gị bịa kasie gị obi n'ihi na ama m na ọ sị na kama okwu ọnụ ya na ọ gaghị emezu na ọka mma na eluigwe n'ụwa gabigara ya mere o ji okwu ọnụ ya nya isi aha ya dịkwana ya mkpa kpọwa chineke nke nkasi obi mgbe ọbụla ị nọ na-enweghị nkasi obi ebube ga-agbadata bịa kasi ego bi n'ọnọdụ ọbụla ọ bụkwa chineke nke ntachi obi ọ bụrụ na ị gụọ ya n'akwụkwọ ndị rom isi iri na ise okwu nke ise o nwere anyị ogologo ntachi obi n'ihi na ọ dịghị emeso anyị dịka omume anyị si dị o nwere anyị ogologo ntachi obi ogologo ntachi obi nke mere na o ji gwagwa anyị ihe ọ chọrọ n'aka anyị mgbe anyị na-ejeghe n'ụzọ anyị niile na-eme ihe dị anyị mma na-asọ isi na ọchịchịrị ọ katachikwara anyị obi ya sị ma anyị na-ebu chineke nke ntachi obi anyị mata onwe anyị laghachita n'ihi na ya bụ chineke nke ntachi obi ọ ga-anabata anyị kpọọ chineke nke olileanya akwụkwọ n'irom isi iri na ise amaokwu nke iri na atọ ọ sị na chineke nke olileanya na ọ ga-emeju anyị n'ọṅụ niile na udo niile ee na ọ ga-emekwa ka olileanya anyị dị ukwuu n'ike nke mmụọ nsọ olileanya gị ọgwụla olileanya ọgwụla ị gbaala mbọ niile mee ihe niile nwere ike ime dị ka mmadụ olileanya ga-adị i jeela n'ụzọ niile nke ị maara dịka mmadụ olileanya ga-adị ọ sị m anyị kpọọ ya ọ sị m anyị kpọọ ya chineke nke ebube ọlụ ndị ozi isi asaa amaokwu nke abụọ chineke nke ebube ebube ya ga-ekpuchite anyị ihe niile a chineke nke ebube kpọọra m chineke nke ebube mgbe ọbụla ebube jehova na-adịghị anyị na-aga anyị na-aga efurube efurube ọ dịghị ihe dị n'ime anyị mmụọ chineke anaghị adị n'ime anyị rịọ chineke elego ọnọdụ ọbụla ị nọ kpọọ ya ọnọdụ ọbụla gbagojuru gị anya o nwere aha nke ọ ga-abịa kpọọ ya kpatata na ozuzu oke bịa gboore gị mkpa gị ka chineke onye aha ya na-eme ihe niile onye aha ya a sị na akpọ aha ya ikpere niile gboo n'ala onye aha ya na-egbo mkpa niile mgbe anyị na-akpọ aha ya n'ụzọ ọ bụla anyị ji kpọọ aha ya ọ ga-agbadatabịa aza anyị n'ihi na ọ bụ chi ọ bụghị mmadụ onye na-agharịpụ ka ọ dịrị anyị na mma n'aha jizọs onye mgbasa ozi Queen Grace Okechukwu obi anyị jupụtara n'ọṅụ na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị n'ezinụlọ gị ka ọ na-agba gị ume na ọma n'ọlụ ọma nke na-alụrụ onye nwe anyị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ bụ ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo